osisi hụrụ mụ na-atụ nkwe ifufe ma jee ọnụ on emecha ọ dara awụ sọtaịmụ ka ọ ga-eteke nwanne Justin na-agba mbọ anụ ụgba na-ata ata ịma na echi bụ owere nchi onye gburu ngwere taa echi nwere ike igbu nchi se so I put in work emu bụ ka m kwụọ ka klọkụ God forbid I no go lose nwanne maka abụlọ m nọtụ ị na-ada ụtụ m ụtọmọsụ si na egwu mama nri nọtụ mana kịta mba a na butu even pastor want to jot so I say this nwoke bebi gị echi dị ime ya ndị ma na ọmụ na-eke iki asị I say this nwoke bebi gị echi dị ime ya ndị ma na ọmụ na-eke iki eke iki ịranye mma na-eke own, your own, you go answer. Say, say, say, you okebe big echi dị ime ya ndị ma na ọmụ na-ekiki asị m ọ dị ise bi bụ big echi dị ime ya ndị ma na ọmụ na eke ekiki From the award-winning producer, Sheikh Ahmed Kuru Beats.